Ọ ghara iko, ọ ghara iko, ọ hakwara anụ ọ hakwara anụ Ọkụkọ ga-aha ụmụ ya. Ọkụkọ ga-aha ụmụ ya. Ọ bụ mma ka ị ga-aha. Ọ bụ mma ka ị ga-aha. Ị nwere ike ịha ya n'ebe a. ị nwere ike ịgha ya n'ebe a ọ ghafuru akwụkwọ ọ ghafuru akwụkwọ ọ ghafuru akwụkwọ ya n'ụlọ ọ akwụkwọ ya n'ụlọ ị na-ahapụ nwoke ị na-ahapụ nwoke ị ga-ahapụ ụlọ ugbu a ị ga-ahapụ ụlọ ugbu a achọrọ m ịhapụ ụlọ gị achọrọ m ịhapụ ụlọ gị ha fụrụ n'ụlọ ha fụrụ n'ụlọ ọ fụrụ n'ahịa ọ fụrụ n'ahịa ọ na-afụ n'ụlọ ọ na-afụ n'ụlọ ọ ga-afụ n'ezi ọ ga-afụ n'ezi Ọ ga-afụ ezi. Ọ Achọrọ m ịfụ n'ebe a. Achọrọ m ịfụ n'ebe a. Ọ fụtara n'ụlọ a. Ọ pụtara n'ụlọ a ha pụtara n'ahịa ha pụtara n'ahịa ọ pụtara ụlọ ụtụtụ ọ pụtara ụlọ ụtụtụ Ọ pụtara okwu Ọ pụtara okwu Anyị pụtara n'ụlọ akwụkwọ Anyị pụtara n'ụlọ akwụkwọ Ọ na-apụta n'ụlọ ahịa ahụ. Ọ na-apụta n'ụlọ ahịa ahụ. Ọ ga-apụta n'igbe a? Ọ ga-apụta n'igbe a? Ọ ga-afụta okwu. Ọ ga-afụta okwu. Unu chọrọ ịpụta n'ebe ahụ? Unu chọrọ ịpụta n'ebe ahụ?

Ọ tụrụ mma. Ọ tụrụ mma. Anyị tụrụ ya nkume. Anyị tụrụ ya nkume.

Ọ na-atụ nkume. Ọ na-atụ Achọrọ m ịtụ m ịtụ ya akwụkwọ ya.

ị tụfuru m akwụkwọ m ị tụfuru unu tụfuru nri anyị ọ tụfuru mma ebe ahụ ọ na-atụfu efere m ọ na-atụfu efere m ọ na-atụfukwa ngaji m ọ na-atụfukwa ngaji m ha ga-atụfu iko na ngaji ha ga-atụfu iko na ngaji ọ chọrọ ịtụfu mmiri ọ chọrọ ịtụfu mmiri ị nwere ike ịtụfu ọgede ị nwere ike ịtụfu ọgede o furu efu o furu efu ifuru efu! Efuru ha efu! Efuru ha efu! ọ na-efu efu Ọ na-efu efu. Anyị ga-efu efu. Anyị ga-efu efu. Ị chọrọ ifu efu? Ị chọrọ ifu efu? Ị akwụkwọ m. Ị akwụkwọ m. Anyị tụfuru ụdọ ahụ. Anyị tụfuru ụdọ ahụ. Atụfuru m igwe gị. Atụfuru m igwe gị. Atụfuru m ya nwanne echi. tụfuru m ya nwanne echi unu chọrọ ịtụfu akwụkwọ unu unu chọrọ ịtụfu akwụkwọ unu ị chọrọ ịtụfu kwa ji m Ị chọrọ ịtụfukwa ji m? O were nkata. O were nkata. Ọ na-ewe iko. Ọ na-ewe iko. ọ na-ewekwa nri ọ na-ewekwa nri ị chọrọ iwe ihe ị chọrọ iwe ihe o wetara igwe ya o wetara igwe ya ọ na-eweta rice ọ na-eweta rice anyị ga-eweta ose anyị ga-eweta ose

ị wefuru ego m ị wefuru ego m m wefuru akwụkwọ gị m wefuru akwụkwọ gị afọ na-ewefu nnu Okafọ na-ewefu nnu. Ọ ga-ewefu ji. Ọ ga-ewefu ji. Ọ ga-ewefukwa akpụ. ọ ga-ewefukwa agbụ ị chọrọ iwefu iko m ị chọrọ iwefu iko m o wefụtara ọjị o wefụtara ọjị anyị wepụtara azụ anyị wepụtara azụ ọ na-ewepụta sini ọ na-ewepụta sini ị ga-ewepụta ute Ị ga-ewepụta ute? Ị ga-ewepụtakwa ịgba? Ị ga-ewepụtakwa ịgba? Ọ chọrọ iwepụta akwa. Ọ chọrọ iwefụta akwa. O nwere ike iwefụta nri. ike iwepụta nri. fere mmiri n'ụtụtụ echi o fere mmiri n'ụtụtụ echi ọ na-efe ahịa ọ na-efe ahịa

o wepere ofe o wepere ofe ọ na-ewefe akpụ gị ọ na-ewefe akpụ gị unu ga-ewefe nri unu ga-ewefe nri anyị ga-ewefe ịkọ ya anyị ga-ewefe ịkọ ya anyị chọrọ iwefe ịkọ ya anyị chọrọ iwepụ iko ya igafere ule igafere ule ọ gafere ụlọ anyị ọ gafere ụlọ anyị na-agafe ahịa ọ na-agafe ahịa anyị ga-agafe ebe ahụ taa anyị ga-agafe ebe ahụ taa Ị ga-agafe ule mgbe ole? Ị ga-agafe ule mgbe ole? Anyị chọrọ ịgafe ule. Anyị chọrọ ịgafe ule. ọ bụ anyị chọrọ ịgafe ule ọ gafuru agafu ọ gafuru agafu agafu agafu. Ọ ga-agafu agafu. Achọrọ m ịgafu. Achọrọ m ịgafu.